Ọlụ ndị ozi isi nke iri na anọ o wee ruo na Ikoniọm na ha abụọ bakọrọ n'ụlọ nzukọ nke ndị Juu wee kwuo okwu n'ụzọ nke mere ka oke igwe mmadụ ma ndị Juu ma ndị Grik kwere na Jizọs ma ndị Juu ndị na-ekwenyeghị kpaliri mkpụrụ obi ndị mba ọzọ mee ka ha jọọ njọ n'ebe ụmụnna n'ime Kraịst nọ ya mere ha nọgidere n'ebe ahụ oge dị anya na ekwuwe okwu n'ime onye anyị onye na-agbara okwu amara ya ama ebe ọ na-enye ka emee ihe ịrịba ama na ọla ebube dị iche iche site n'aka ha ma ọra obodo ahụ kewara ụfọdụ wee nọ n'akụkụ ndị Juu ụfọdụ nọkwa n'akụkụ ndị ozi Jizọs mgbe ndị mba ọzọ na ndị Juu kwa ha na ndị isi ha nụkọtara ime ihe ihere na ịtụ ha nkume A wee mata gbalaga n'obodo nke Laikonia bụ Listra na Dabe na ala dị ha gburugburu n'ebe ahụ ka ha na-ezisakwa ozi ọma mana Listra otu nwoke na-anọdụ ala nke ụkwụ ya abụọ na-enweghị ike bụ onye ngwọrọ site n'afọ nne ya onye ọ dịghị mgbe ọbụla o ji eri ije onye a nụrụ Pọl ka ọ na-ekwu okwu onye ebe o legidere ya anya ebe ọ hụkwara na o nwere okwukwe a ga-eji zọpụta ya o were oke olu sị mbie guzo ọtọ n'ụkwụ gị abụọ o wee wulie elu jekwa ije mgbe igwe mmadụ niile hụrụ ihe Pọl mere ha welie olu ha na-asị n'asụsụ Laikonia anyị ha wee kpọọ Barnabas Jupita kpọkwa Pọl Makiri ebe ya onwe ya bụ onye isi na-ekwu okwu onye nchụ aja nke Jupita nke ụlọ nsọ ya dị n'iru obodo ahụ wee sekpụta ehi wetakwa okooko osisi n'ọnụ ụzọ ámá obodo ya na igwe mmadụ ahụ wee chọọ ịchụ àjà ma mgbe ndị ozi ahụ bụ Barnabas na Pọl nụrụ ya ha adọwa uwe ha wee pụọ gbaba n'etiti igwe mmadụ ahụ na-eti mkpu ndị ikom gịnị mere unu na-eme ihe ndị a anyị onwe anyị bụkwa mmadụ yiri unu anụ arụ anyị na-ezikwa unu ozi ọma ka unu si n'ihe efu ndị a chigharịkwute Chineke nke dị ndụ onye kere eluigwe na ala na oke osimiri na ihe niile dị ha n'ime onye na ọgbọ niile gara aga kwere ka mba niile na-aga n'ụzọ niile nke aka ha otu ọ dị ọ rapụghị onwe ya na-enweghị ihe àmà ebe ọ na-eme ezi ihe na-enyekwa unu mmiri ozuzo na oge mkpụrụ site n'eluigwe na-emeju obi unu n'ihe ọzụzụ na ọṅụ ma n'ikwu okwu ndị a ọ dịghị ike igbochigwe mmadụ niile ka ha ghara ịchụ àjà nye ha ma ndị Juu siri na Antioch na Aikoniọm bịa ruo ebe ahụ mgbe ha rafusiri igwe mmadụ niile ha tụọ Pọl nkume dọkpụkpụ ya n'azụ obodo na-eche na ọ nwụrụ anwụ ma mgbe ndị na-eso ụzọ Jizọs guzoro ya gburugburu obilie baa n'ime obodo na-echi ya ya na Barnabas wee pụọ gaa Dabe mgbe ha zisasịrị ozi ọma gwa ndị obodo ahụ mekwa ọtụtụ mmadụ ka ha bụrụ ndị na-eso ụzọ Jizọs ha alaghachi na Listra na Iconium na antiok na-eme ka mkpụrụ obi ndị na-eso ụzọ Jizọs guzosie ike na-arịọ ha ka ha nọgide n'okwukwe anyị na-egosikwa na anyị aghaghị isite n'ọtụtụ mkpagbu baa n'alaeze Chineke mgbe ha rọpụtasịrị ndị okenye n'ime nzukọ Kraịst niile n'otu n'otu nye ha werekwa ọbụbụ ọnụ kpee ekpere ha wee rara ha nye n'aka onye nwe bụ onye ha kwere re na ya ha wee gabiga n'etiti pisidia bịa rue pamfilia mgbe ha kwụsịrị okwu chineke na paga ha rịdata na atalia ha wee si n'ebe ahụ baa n'ụgbọ jee nke nke esere na ya rara ha nye na amara nke chineke ịlụ ọlụ nke ha lụzuru mgbe ha ruru mekwa ka nzukọ kraịst zukọta ha wee kọọrọ ha ihe niile ka bụ nke Chineke soro ha mee kọkwara ha na o meghere re ọnụ ụzọ okwukwe nye ndị mba ọzọ ha na ndị na-eso ụzọ Jizọs wee nọgide ọ bụghị nwa oge